timoti nke abụọ isi nke atọ ma mara nke a na oge dị oke egwu ga-abịa na mgbe ikpeazụ ndị na mmadụ ga-abụ ndị na-ahụ naanị onwe ha n'anya ndị na-ahụ ego n'anya ndị na-anya isi ndị mpako ndị nkwulu ndị na-ekwenyeghị ndị mụrụ ha ndị na-enweghị ekele ndị na-adịghị ọcha n'obi ndị ihe mmadụ ibe ha na-adịghị atọ ụtọ ndị na-adịghị agba ndụ ndị na-ebo ebubo ụgha ndị na-adịghị ejide onwe ha ndị dị ka anụ ọhịa ndị na-adịghị ahụ ezi ihe n'anya ndị na-arara mmadụ nye n'aka ndị iro ha ndị isi ike ndị a fụliworo elu ndị na-ahụ ihe ụtọ n'anya kama ịhụ Chineke n'anya ndị na-enwe ụdị nke nsọpụrụ Chineke ma ha agụwo ike ya gị gbapụtakwa ndị a azụ n'ihi na ha sitere na ndị a bụ ndị na-egbeba n'ime ụlọ dị iche iche na-adọtakwa ndị inyom na-enweghị uche n'agha bụ ndị ekpokwasịworo ha mmehie ndị agụụ ihe ọjọọ dị iche iche dufuworo ndị na-amụ ihe mgbe niile ma ha apụghị ịbịaru ịmazụ eziokwu mgbe ọbụla ma otu ụzọ ahụ Janis na Jambres guzogidere Moses otu a ka ndị a na-eguzogidekwa eziokwu ahụ bụ mmadụ ndị mebiworo n'uche ndị a jụrụ ajụ n'ihe banyere okpukpe anyị ma ha agaghị aga n'iru karị n'ihi na enweghị uche ha ga-apụtasị ihe nye mmadụ niile dịka enweghị uche nke ndị ahụ pụtakwara ma gị onwe gị soro ozizi m omume m ihe nzubere okwukwe m ogologo ntachi obi m ịhụnanya m ntachi obi m nsogbu m niile ahụhụ m niile ahịa ihe dakwasịrị m na ntiok na ikonium. na listra a nsogbu nnagidere onye nwe anyị dọpụtakwara m n'ime ha niile ee a ga-esogbukwa ndị niile ndị na-achọ ịdị ndụ n'ụzọ ịsọpụrụ Chineke n'ime Kraịst Jizọs ma ajọ mmadụ niile na ndị aghụghọ ga na-aga n'iru na ịjọkarị njọ na-eduhie ndị ọzọ a na-eduhiekwa ha ma gị onwe gị nọgide n'ime ihe niile ị mụtara nke e mekwara ka ị kwere ha ebe ị matara mmadụ ndị ị mụtara ha n'ọnụ ha ebe ị makwara na ị sitere n'oge ịdịna nwa ọhụụ mata ihe dị nsọ niile edeworo n'akwụkwọ nsọ nke pụrụ ime ka ị bụrụ onye amamihe ịnata nzọpụta site n'okwukwe nke ikwere na kraịst jizọs ihe ọ bụla edeworo n'akwụkwọ nsọ bụ ihe si n'obi chineke pụta ọ bakwara uru iji zi ihe na iji tụ mmadụ mee ha n'anya na iji mee ka uche mmadụ guzozie na iji zụpụta nzụpụta nke dị n'ezi omume ka onye nke Chineke wee zuo oke onye emeworo ka o zuo oke elu ezi ọrụ niile ọbụla